ebee ka ị nọ nwa obeghị agụghọ gị na mbịa na shọpụ gị ụnyaahụ mana ị nọghị ya ehe na emesị m jụọ ya maka akwa m o wee kpopụta akwa ọ bụrụ na akọtụbeghị ya akọtụ amalitebeghị dị ịkwa akwa ebuka kedu ihe kedu ihe m mere gị ọ na m akwụsịbeghị ụgwọ akwa Mụ ka ị na-ajụ m enwe ebe m yi akwa were eje a ah, ebuka ịkparịgo m akwa m kpotere gị kemgbe mee si na ya akwarụ m akwa anụnwa na mma eji wee jee mmemme ọbaino na nando onye nke ga-eji kpọta ezigbo nwunye ya ụbọchị ụka septemba 24 2023 na ofu nando ahụ na anambra steeti ka ị na-ajụzi m na enwe ebe m yi akwa eje ebuka mụnwa ka ị na-akpali ona ị marụkwa ife dịrị gị mma nwanne biko malitekwaba kwaba akwa anụnwa nke taa nke echi achọrọ m ịbịakporo akwa anụnwa ozugbo maka na mmemme ọbaina onunwa chọọ dị nka akọrọ m ya akọrọ ị chọrọ iso m eje soro m jee ebe mba na ịkparịgonu m nụ enwezi ihe eso wee jee mmemme a biko nọrọ n'ụlọ biko ọha na eze anyị jizi ohere enunwa wee na-ezitere ozi ee eh, na ọbaino na-akpọku anyị niile ka anyị bịakwunyere ihe n'isu ya wee jee dute ote ote adị ya nwaanyị nke ọ ga anụsị dịka nwunye ya ụbọchị ụka septemba 24 2023 onye nụnwa bụ gabriel obinna anude bụ onye na-esiri ụmụ nwaanyị niile anya n'ụwa anụnwa wee sị na ọ bụ onye a na-akpọ grace mmasị chukwu ọnwa egbuna m bụ onye ọ ga-adabara ya na ya o wee na-asịzi anyị niile na ọ na-akpọ anyị oku ka anyị bịabịa nọnyere ya n'ije amagụ ikem ndo wee je kpọta oto oto nwaanyị enụnwa ọ nere anya wee pere wee sị na ọ bụ onye ya na ya ga-ebi na ọ bụ onye ga-abụ nne nke ụmụ ọ ga-amụ n'ọdịnihu na ọ bụ onye ga-abụ ototo lọọlụ ya onye enụnwa bụ onye nke ojighị egwu egwu oge ọbụla mụ na ya na-akpa ọ na-asị m lọọlọ m na-akpọ m lọọlọ m gwa m nke a lọọlọ m gwa m nke a inesi anya ịfụ na ọbaị nọ n'onwe ya bụ ototo dimkpa onye mara mma onye zuru oke onye nwere akụ na ụba ee wee lesizie anya na na ndo niile na anambra niile wee sị na onye ọ ga-amasị ya ijeje tụrụ aka ijeje nọrọ bụ grace mmasị chukwu ọnwa na m onye nke si ama agụ ike m ifite na ndo o wee buzie na ọbainosi anyị na o ụbọchị ụka septemba 24 2023 na anyị niile bịa ka anyị kwụnyere ya n'azụ wee jee duru ihe jebezie na ngwuru ndibe be ọnwụ egbu na m na ya bụ amagụ na ndo ka anyị nyere ya aka soro ya dịka ndị enyi ya ndị ọyị ya ndị ezinụlọ ya niile wee jee jekpọta ezigbo adịghị anụnwa ka ha na-abụ malitezie biri dịka di na nwunye hmm? o wee na-asị ọ bụ na isi ọka wee chọọ ịbịa mmemme a ụbọchị ahụ ịgbagide wee pụta na ọkụzụ sas ịkwụsị kpam ịkwụsịra n'ebe a gwa onye ọkada ọbụla ịfụrụ na ya bụ ọkụzụ sas junction si ya n'ihi na eje amagụ ike m ivite na ndo na be ndibe ọnwa egwu na m ebe ahụ a na-eje ịnụta nwaanyị onye ọkada ọbụla ị gwara ga-eburu gị wee ruo ebe a ọ bụ na isi ọnịcha ado wee na-abịa ya bụ mmemme ụbọchị ahụ ịpụtalu ha na na ọkụzụ sars junction n'afọ kwụsị iji eziokwu wee ya gafee n'ofe nke ọzọ ị ga-afụzi ndị ọkada esi ha dododo na ha buru gị wee jebe n'ezinụlọ ndị be ọnwa ebunam na ama agụ ike m ifite na ndo a ga-eburu gị ebe a ị gaghị efe ụbọchị ahụ biko ka anyị na-ayọ ka onye ọbụla pụta n'igwe ka anyị jeje nọnyere nwanne anyị nwoke ọbaino oke dibịa ka anyị na-ejezi ka anyị kwụnyere na ya bụ mmemme mmemme ịgba nkwụ ka ọ bụ ọ bụghị obere mmemme ọbainosi na ọ gaghị emechu ndị mmadụ ihu na ihe a ga-eri eri ihe a ga-aṅụ aṅụ dị ya bụ ọ bụrụ na ị na-abịa ya bụ mmemme jee ṅụọ ọgwụ afọ hmm? ịṅụ ọgwụ afọ bịaba maka na ọbaino ga-azụ onye ọbụla nri ụbọchị ahụ ọ na-asịzi na kọlọ a ga-eji wee mee mmemme nụnwa bụ ọ bụ na iyi hore iyirikwenụ white ọ bụ na iyiho iri gold wee bịa ya bụ mmemme o wee na-asịkwazi gị ọ bụ na ịbịagidezi mmemme nụnwa o wee bụ na enwere ihe mere na ịmagizi ụzọ ị ga-esi were bịa na ya bụ ike ma ivite na Anambra steeti na gị kpọzie ya bụ ọbaino n'ekwentị 41 ịkpọ ọbaino ọbaino ga-aza gị ọ direct ya gị ka ị ga-esi wee bịa ị gaghị efunata ụzọ mana nke kachasị nke bụ na ọbaino na-aya anyị ka anyị bịbịa kwunyere ihe bịaba ụbọchị ahụ hmm, ọ ga-adị wee mee ụbọchị ụka ka ọ danyere ọ bụghị ụbọchị ọzọ ọ ụbọchị ụka septemba 24 2023 ọbaino gị na ototo ada gị nwaanyị bụ ezigbo nwunye gị bụla ọlọ gị bụ eze nwaanyị gị ka anyị na-asịzi nna congratulations maka na ihe nwoke ruru ogie abụghị ụsa ee onye mere ihe nna ya mere ọ bụghị alụ ka ọ bụ ọ ihe nna gị mere wee nụta nne gị ewee mụta gị ọ ya ka ị na-eme anyị wee sị gị dịka ise ichesiri echiche wee sị na ịchọghịzi ka ị na-agbafuzi ọbara gị ma ọ na-etinyezi ya na waterproof ee na-ịchọziri ka ị wezie wee kpụpụta ụmụ gị anyị wee na-asị gị nna congratulations ee ọ banyere 2023 nna m izuru ka eme maka na imeela ihe nna gị mere congratulations to Gabriel Obinna Anude na ezigbo nwunye Grace mmasị Mmasichukwu ọnwa Egbunam anyị na-asị unu ọ ya dịrị unu na mma ee eh? anyị wee na-agọzizi unu na-asị ọmụmụ nwoke ọmụmụ nwaanyị ka anyị na-ekpere unu ekperie na-asị ogologo ndụ na ahụ isi ike mmemme enụnwa ihe emie enweghị ihe ọbụla ga-eme gị ụbọchị ahụ mmiri agaghị ezo weda ga-adị mma ee eh? anyị na-asị ihe ị ga-eji wee zụ ụmụ gị agaghị akọ gị ee eh? agaghị asị gbatagbata na ezinụlọ gị ọ ga-adịrị gị na nwunye gị na mma congratulations ọbaino 2023